papa ndewo ndewo imene ehe oge gara aga oge yi m bịara mee gị ife ndị oyibo na-akpọ intaviu ịgba ajụjụ ọnụ ofu nwanne anyị nwoke nechara ka isi were mee gịnị kwuo okwu nke ọma eh? maka na ee eh, nka bụ onyinye amara si na chi wee bịa so ofu nwanne anyị nwoke a na-akpọ jesta jesta jesta jesta onye iru owere bịa si m m were ife ka ị were na-eme gịnị ka ị were atụrụ ndụ mmanụ hmm? were ego ojide were atụrụ ndụ mmanụ nya bụ ife nji wee bịa n'obi gị n'ụbọchị nke taa hmm? hmm? ozi eziri m ka m bịazie gị ozi o ziri m ka m bịazie gị oh, nya bụ ozi ozi m ka m zie gị papa biko ọ sị gị ịma ka isi were gọrọ m ọfọ gị sikwa ụdị aha gụọrụ ya ọfọ ọ ife osi mpịa zie gị ka mpịa n'ụbọchị nke taa mm-hmm. ka zie gị alright yesita yesita abụ m nwa ha yesita mba ọ nwa jesta nwa jesta zitere ozi a ka ezitere na-emene ka m gwa nwa jesita abụ m nwa ha ife m jiri bụrụ nwa bụ na ihu owere ka mbụ nwa dị ya n'ime iru owere mbụ nwa dị ya na ọ mama m tọrọ azụba ọgụ ba atụsị aka nna m orisibe na achịba emmanuel ọ mama m ntọrọ nwa nkwa azụba ọgụ na ụmụ ya niile ọ mama m ntọrọ. papaba na nne na nna mama m were buru ibite be onye a na-akpọ ibe a na-achọ na ume anyị bụ ebireji ibite were metụta agụrụ igbo ọ nwa ha ka mbụ ibe m ekpere bụ ekpere ogologo ndụ ise ị adị ndụ ọfụma ise ebe anyị ị maara nwere ihe nke ụwa nwere chi niile chi kere gịnị chineke kere gịnị ibe o kwuru onye ebenechi ọzọ karịa so ya ịkpa na agwa ọjọọ mere ihe ọma a na-ekwu na onye na-eme ihe ọma na asị na-akpụ ya kama ije emere ihe ọjọọ were dị mma meribe ihe ọma onye ha si riwe a nsi ọnụ si ya tankị ọ bụrụ nwoke gwara ha si ya tankị ọ bụrụ nwaanyị si ya tankị ma o were gburu onwe ya n'aba ọ na-achọ ka ịtụfu ọnụ ka o were mara ihe o ji eme ekene dịrị gị abụ ka ọ bụrụ ka m nyere ego abụna m 5005 inyere m ọ ga-adịrị gị na mma ajọ mmụọ enweta ajọ mmadụ ejegha enweta ọ bịara egbu onwe ya ọ bịaghị gbuo onwe ya ji egbu onwe ya ọchụ ọkụkọ onwe bụ na ya na ada mgbe agidigidi na oke akpa na anyị ome onye emeghị ihe na na-ebibi iwu chineke rukwuo ịpụta na-agbado nke ọma ibe na-azọ mmadụ nka ndụ n'ụwa bụ ezi omume na ịhụnanya ọ bụrụ na anyị mmadụ hụrụ onwe anyị anya n'ụwa ụwa anaghị anyị ka eluigwe and ọ bụrụ na chineke abụghị onye obi ebere njọ niile anyị na-emekọta kịta na ọbara niile anyị na-atahụchiba ọ na-ekpochapụ na anyị ke ha ndị ọzọ chineke na eme ebere ibe gawo na na-arụsị arụsị ya na wee eme ebere arụsị eh, mmadụ mere mekwa imecha ma n'oyi m ogbu chineke nna ibe ndị a ka m ekpere na ekpere ekpere na ọ ga-emezuru ha site na kristi dị nwa na anyị nkwa ekwere chukwu nwanne nkwa ekwere igbo bụrụ nzem ọzọ ụnụ afụgonu n'ụzọ ozochagobacha cheta na ọ bụ okenye nke tọkasịcharụ n'ala ifite village ka anyị nọ ya nọ na akparịta ụbụ ọ kpere nwanne anyị nwoke ekpere jesta jesta nke zitere ife onyinye ego si papa anyị ka ọ were atụrụ ndụ mmanụ ọ bụ n'ala ifite ka nọ n'ụbọchị nketa n'obodo igbo nke dị na n'osha Local Government Area of Anambra State ka mụ na ofu onye okenye tọkaricha dị 106 years na akpalite ụbụbọ ọta asị udo dịrị na papa ọ ga-adịrị gị na mma